palliative. Mgbe a sị m ka m malụ otu isi ele na nne m nwụrụ si ka m bịa bụta n'akpati ka etu isi ele. Nke a 35,000. 35,000? Ọ 35 ka ọ kwụrụ gị? It's not 35. Ka ọ Maka gịnị ka m mejugo akpati 35,000? Nke bụ nke ezigbo ya Nọ nke ezigbo akpati akịka ya tarikọ n'ime ana kịta echi na biko n'ihi emere nwanne gị ebere ọ ka isi emezi dịka inwuru ndị 5000 50000 bịakwa ka anyị pụrụ onwe nsogbu adịghị nne gị nwụọ bịa bịa golo di ya nye ya ego mana ọnwụ ma mụnwa iwepụta 35000 wee kwalụ ọnwụ ugwu mbanụ ọ dị eme eme bịa ka nna adalụ o oh, thank you nya e eh? mkpuola m ma ekpughe ya ọkarịghị mmanụ isi ebe a pụta ka eje kwe ya ọnụ ebe ọzọ mkpụrụ 35,000 okenye a nọmba gị ya ka anyị gakwegodo ọnụ ebe ọzọ ọ bụrụ ofe anyị ya ji ụmụnna m ekene m unu iwe ọkụ mhm. anyị ama anụkwanụ mmadụ mmadụ na-eshi mmụọ mmụọ ana m eche na anyị ga-ezukwanụ Ugonna na mmecha ka a jechaa ụmụ ikorobịa eh, ama m na ya anụgo na mama m biko ụmụ ofufe nsị ka anyị ọgụ. amamihe emewolu m ya ọ ka njọ ka ị na ya akụkọlụ m esi ọnụ ka m wee nye mmadụ m ala ụzọ ebe a biko efu ya nna na kabọọdụ na ụmụ ya na-elegasị ebe ha dị ala ama m na alụ akpata ozu nya ka m ji wee bido si ka ya emewulu m ife ka m ọ ga ayọ jee na nke ọsọ ndụ nsị gị na ọsọ ndụ ọma nke ichie Okafọ nọ n'akụkụ ebe na ijikasị agbagharịchago m ebe niile ahụ ike agwụna m ego ndị a na-akpa anọ ahụ nke nọ ebe a mmeji wee goo mmadụ ibe m ka o wee n'anya ọcha ka m wee nie mmadụ mbanụ nye ka m jisi ka mma na mma ayọtanwu gị bikọs ama m na nwere obi mmadụ ka ịkụkọ ọrụ ya nye gị 5000 because ịchọ iji ịlụ akpata ihe ejegote osisi igosi osisi enwe akụkọ ọrụ gị ya mana ọ nwee esi nwee ebe adịchi na ndị akpapụtasịrị n'ụlọ aja wude gị ọ bụ na ịchọ ndị anwa were akụkọ ọrụ gị ebe ọ bụ na ịchọ nkụkọ anti akudo osisi abụrụkwa osisi o osisi agbapụtara na dekin nwecha simenti onye ya eji nne mmadụ akpasịna m iwe o ọkwa na ịma nọ n'ebe ị nọ ọnụ osisi eji kụ dekin ya wụrụ nwa na akpachapụ simenti dị na ya nụ onwe ife ọzọ ife ya eji nne mmadụ akịka ya atalikọ n'ime ala biko ee ihe njisi ka mmeri gị apụta ya bụ isi mụ na gị na eme ihe ọ bụrụ ka ya bịaghị mbọsị ọzọ tie m na nkụkọ ọlụkwara gị ihe maka ee n'ọnụ ụdịzikwanụ enigo m nna m nne m ka nna ha achị ịnụ onwezi onye ọzọ mma biko na ọzọ onwe ike wụlụ sista ya n'ebe a ya bụ ini ma mee ee daalụ o eghe n'ọnụ onye ndọlị na-akpata ike abụọ tudo.